si nwa na-ejide iko maka flow m bụ tekila ọ ga-eme gị hapi ka nwee nwe na-eri banana otu m si apịa rap na-akpọ m igbo montana wee si ka m pịa dis rap gosi ọbainu dadi mụ na si obodo kpọrọ nkụ ka achịcha covid-19 na-eli mmadụ kpọba n'ụga ha uh, o jidego joy peace grace na amina uwe eluigwe na-achọ emeka is this country getting better si na peba na alụ agụ debeba nchi ọzọ welakapụchite onwe gị isi ma n'ịga gba ọtọ nwanne kwụsị ịnụ ọgụ isi ma n'ịga pịa ọkpọ nwanne kwụsị ichi nwaanyị isi ma n'ịga chụ ụtọ nwata na-ata akara na-atakwa n'ikwu nna ya chek wel onye a na-akpara ikwu nna ya nwanne kai ka na-aga n'obi ka ji n'aka ndụ ah. gị n'ifi ga-abụ ọkwa gị ka ọ dị n'aka mana richibola ndị kaliimi odogwu odogwu Akisi dadi mụ na na ezigbo nwafọ Igbo na ijimoni korona ya tụrụ ọgụ ji n'ihi ka isi amagharizi kamọbọdị mụ na my friend kwụsị ya gabasobi bikos si Naijiria si bụ ịbasobi ichekwe na asị nwanne jikwa slolo gị n'ihi na korona anyị ga-atapata ibi mma mụọ sef aga m agba gbashoki ebe iri ga-abụzi sọ seremoni Even daddy, mona, mona, gawa shopping. Everywhere, gabu city, so jolly. Oh my God! Ndi book, I just. Gentle boy, youngest producer. COVID 19, last year, 2019, Guinea, Kenya, China, 2020. Ovino, that daddy, money, Kalige, even in the presence of COVID 19, you still the ball, Walker, Kalige. Ah. number, amasinamba mbokage nambasemikelo lisabini kokakozakana kangotelo kwalisi manake bebe i I said they hustle every day make a big easy. my vision and my dream is to make mama proud yeah. nine months a abolokwa nine days a abolokwa nine minutes i love you mama delemondo Ah, from God's grace I go on a my get asasi makachukuna asasi gebala kondilo gikachukuna chizebele nene bele ndembacha kachukwe tabo kebapa happy birthday. Get info nwanne maka nwa ahị na-achọ nwanne nwa bụkwa onye obi abụọ ọ ga-erichekwe gị nwanne were ndụ gị mere ife chụba akụkụ ibute ike ibute ike ma nịga ọ ga-adịkwa n'iche nwanne covid-19 dere ụla ndị o jide gị ịtọgo were nwa ya ọkụpụrụ nwa chụba mọnụ ise no lopesa chitentozi no swit ka potato n'ijiri ego bata frens gị ga-akpọkwa gị okpo get the gist get the info menu ji akụkọ bully. For do your best fuck the rest use your mind no be To keep it up no be jet olu ụwa cheta gị tụrụ ugo and then bịa nwewezikwa na ụmụ ka obiri igbo shout out to zero female final OG, legends where I look up to high standards in OT. Obino Daddy Muna, may your hustle always pay. Imanegu Diana Masege, happy birthday.

sike ike anya bịago for the money biko hapụ ihe nwanne ọkwa nwanne na nwanne go wejezie na nke dibịa sonyalụsitọ ya daa na ọmalụlelika aga na chụ the money maga na ekenekwolisa mana chụta the money n'onwe ndị bịalụ ka yosa bainoda dị ụmụnna gogo ndụ na akụnụba chigedukwa gị na azọkwa gị ga-afụkwa korona ị ga-adịkwa ndụ wee dụọ ya ị ga se